This uh, first we are from uh, Igbo Basics Publications. Uh, biko gbatikana ihe gbasara Miss Nigeria. Thank you. Ka m bụrụ ụzọ gwa gị onye mụnwa bụ. bụ Ifeyi Nwa Amadi Davis. Abụ m onye Enugu steeti, Akụ, Igwe ka ha gosi ka ụmụ ha si eto tofee agbọghọ banye n'ihe a na-akpọ eto ụmụ agbọghọ si ama mma ọ bụrụ ọsọ mma nke iri mma nke uche mma nke ịma ihe so ndị otu anụnwa nọ na New York na Amerịka ebe a wee bido ife emume afa na-eme ka akpọkọta ụmụ be anyị si na obodo dị n'iche n'iche steeti dị n'iche n'iche na be anyị Eme Ifevakuo Miss Nigeria USA pageant. Enwe iri iri ịtọ na isii na obodo anyị so wee zọna bụ azịzọ ruru iri na abụọ na ịsaa e wee megide megide megide megide fali na o awa ise ewedata ha na mmadụ ndị na igbo ajụba ha ajụjụ ha ajụjụ eze okpueze nwanyị ndị naijiria obodo anyị ama amerịka wee mesie onye meriri onye meriri wee yiri okpueze a na wee bụrụ Miss Nigeria USA ka izizi a na-enye n'obodo Amerịka oge Buhari bịa n'izuụka gara aga ọ nọ na ọ nọchite anya ụmụaka ụmụ nwanyị na-egosi ụmụ nwaanyị nwere ike ime na ọ bụrụ ọsọ mma iru mma omume gụọ akwụkwọ nwee ezigbo ọrụ na-egosi ụmụaka anyị ndị ọzọ ihe ha nwere ike ime ka ha wee dị mma ka ọ dịara ebe a n'Igbo vileji anụ maka ama asị anya bịa ka o soro anyị wee mee emume anị nwanyị ya na ụmụaka si Baltimore ya na ọ na-agbafe okwu ọ na-egosi ife ifefa nwere ike ime erika maka na a achịkọta ọnụ edebe ezinụlọ ụmụaka eji akwụkwọ nweta ezigbo ọrụ lekọtebe ndị befe anya ife kasị afa wee gbagote dịka gị ihe ọ nọ na-agwa ụmụaka tata ifefa nwere ike ime erika iji akwụkwọ chọta aka ọrụ ị na-alụ ya ị mara etu ị ga-esi na-ama ebukwata ya na-ebukwata ya ka ị wee baa ụba wee nekọta ndị be gị anya ọ bụrụ iwu bụ na mmadụ niile ga-eji ọrụ oyibo anyị nwere ọrụ aka anyị na-akwa akwa anyị na-esi nri anyị na-eme ife isi anyị na-eme erika kedu ife a ga-akụziri ụmụaka ka fa jiri aka fa wee na-eme ọnya bụ ife this current Miss Nigeria USA si nọ ife kasịa mkpa na gị Miss Frances du ya onye dum nke ọfịa na Anambra steeti nke bụkwa isiokwu na Stanton Virginia na Igbo village ebe anyị nọ bụ kedu ihe a ga-eme ka ọ bụrụ ọ bụrụ na ndị na-anaghị aghọta ihe a na-ekwu ka ha nwee ike ghọta unu okwu isi ọ bụrụ na asụọ ya n'Igbo asụọ ya n'English so that ka bụrụ ndị na-aghọtaghị ka ha nwee ike ghọta n'ihi na onye na-ekwuru onwe ya ma ọ onye ghọtara ihe ọ na-ekwu onwe ya ka ọ na-ekwuru because anyị nọkwa na Naịjirịa ọnya ma anyị ji sikwa oge ụfọdụ na ọ na-afịa anyị arụ ịsụba sọsọ igbo igbo maka oge anyị na-ejekwa akwụkwọ mgbe anyị nwa na-eje akwụkwọ n'ụlọ akwụkwọ oge anyị ka bi n'ụlọ akwụkwọ a na-eti anyị ife ma ịsụ igbo nkịtazi asị anyị sugbo igbo ọ na-afị anyị arụ oge ụfọdụ anyị akpọ n'ingili igbo maka na ọ na-afị anyị arụ ịsụ sọsọ igbo igbo so ka unu na-agbagharụ ma ọ bụ na mmadụ so tinye nwa obere oyibo kama anyị nọkwa na amerịka ndị be anyị bi na amerịka si na chi ka anyị kụzi ụmụaka anyị igbo na anyị nwa ma asụ na-asụ ngili igbo ma ụmụaka anyị amara asụ ncha ncha so ihe anyị na-emezi kịta bụ agba na-agbagharụ ma anyị sụọ ma obere oyibo ma anyị na-asụ mana anyị na-agba mbọ ka ebido kụzibere ụmụaka anyị etu esi asụ na ndị Baltimore ndị Boston ndị Texas ndị nnefa na nnafa okụta abụ ọnụ dobesi ụlọ akwụkwọ ebe a na-akụziri ife ọ bụrụkwa so ka esi asụ ka esi esi nne igbo ka esi eme omume nwatakịrị igbo erube isi ife onye okenye ikene ya iteta ụla kene nne gị kene nna gị ife onye okenye ikene ya so ife anyị na-eme erika unu ga na-agba ya ala anyị ma anyị sụbi nkiri nke bụ isiokwu bụ ebe aha ya bụ Miss Nigeria aha ya bụ Miss Igbo ọ Miss Nigeria a na naijiria anyị nwere ndugwu ugwu awụsa nwere ndị ndịda nwere ndị ofe mmiri nwekwa ndị dị iche iche na naijiria kedu ihe a ga-eme bikọs ndị ọ na-anọchi anya ya bụ naijiria ọ bụghị igbo kedu ihe a ga-eme ka o nwee ike ka o jekwelu nya bụ ife a sịrị onye naijiria ralu steeti ị ga-anachite anya ọzọrọkwafọ anambra ọ zọrọ Krọs Riva. o wee jee na Krọs Riva, wee jee mụọ omume nwa agbọghọ cross riva ọnya ife oyi wee gbee onye Krọs Riva ka ọ bụ ka ọ represent ka ọ nọchitere anya ya ndị hausa nna ya ndị yoruba nna ya mana ọ bụrụ na ị ga-akwụrịrị onye hausa maka ebe anyị bi na amerịka amụtakwa kọlchọ ịmụta omenala onye ọbụla na naijiria na ọdụ na mgbe anyị bịa new york ụmụaka gosisie ndị bayelsa ndị rivers ndị lagos ndị ondo ndị ọyọ onye ọbụla egosi egosi anyị ka ndị obodo amasị so frances na onwe ya gosiri etu ndị cross river si eme ma anyị n'ezie anya oyi jigida oyi nza okpuru nke ebube isi mana ọ dịkwa ka nwa agbọghọ nọ na ka ọ bụ Miss Nigeria ọ na-emechite anya ndị Naijiria ma Igbo ma Hausa ma Yoruba mana ife o ji wee nọdụ n'ebe a Igbo vileji taata bụ maka na ọ bụ onye na anyị na-ekene Chukwu na onye nwanne ya okpu eze ndị Naijiria bụ onye Igbo ka ọ bịa ka ụmụnne ya nabata ya si nna anyị imere ọfụma ije na-azụ onye Cross River jee lekọta ndị Cross River jee kọmpiti e ewutu mmadụ niile wee merie mana nke kasịsị anyị ụsọ na ọkwa na ada anyị onye Igbo adịfụ onye na-achị obodo anyị taa bụrụ onye Igbo ọ bụrụ onye Igbo ebe ọbụla ọ na-egbu ife ndị Igbo ga-alaike ka ọ bịa kasị na onye Igbo na-achịzi ọka emerenụ mbọsị ọ gata eme ịgafere oge oyi nya si ya na nka ọ mis Naijiria mana ife na-asọnarị anyị onye Igbo ọ bụrụ na Miss Nigeria bịa ịgwa ndị Naijiria okwu taa olee asụsụ ọ ga-eji wee gwa ndị Naijiria okwu? Ọ bịa ịgwa ndị Naijiria okwu taa taa, ọ ga-asụ oyibo maka na ndị Naijiria anara asụ ofu asụsụ ọ bụrụ ndị Naijiria ka ọ na-agwa ọ ga-asụ ofu oyibo ka mmadụ niile wee ghọta ife ọnụ mana ọ bịa n'Igbo vileji ka o si wee mee oge ọgwụgwọ kwuru onye abụ o kwurie n'okwu Igbo okene ndị be anyị ndewo afọ kwuo afọ ibie kwuo afọ oyibie kwa obodo nna ya na nne ya ebe amụrụ ya amụrụ ya n'obodo mana ọ na-ejekwa ụlọ na-eje n'ụlọ na eje amata ka esi eme n'ụlọ o jekwara akwụkwọ arụ dị adị n'ụlọ ka o wee gwuo egwu weta ụmụaka ka o wee mụta omenala ya ọ bụrụ na ọ na-agwa ndị igbo okwu ọ ga-agwa mụfani mgbe o jekwa naijiria ka o winisi na bụ kram o jee hrs n'enugwu ọ ga-asụ ụfe oyibo maka na a na-akụziri ụmụaka oyibo n'ụlọ akwụkwọ mana ọ bụ na onwe ife a na-eme asị na a ga-asụ igbo ọ sụa ụfe igbo ka o gosikwa fa na ị nwekwara ike isi oyibo sụkwa igbo andọ ife anyị na-akwado sụọ oyibo sụọ igbo anyasụrụ ịsụbasụ igbo anyasụrụ ịsụbasụ oyibo. ọ dị mma ka fa na asụ igbo anyị na-akwado fa ka fa na-asụ ma fa ga na-asụ igbo <clears throat> ọ dị mma ị ga-akpọtatụrụ anyị Miss naijiria ka o wee kelee ndị Naijiria? because ndị na-ahụ igbo igbobasics.com bụ ndị naijiria. bụrụkwa ndị dị iche iche aga m akpọta ị ga-enye m ohere ka m kpọọ ya ka wee dobie n'oche na ịchọ ka ọ nọrọ anyị n'oche ịchọ ka ọ kwụrụ ọtọ kwụrụ ọtọ okene ọgwa gị ịjụ anyị ajụjụ ọza gị mana m ga-asị gị biko nyekwu ya nwa obere ohere maka na ụmụaka na amụrụ ha n'obodo Igbo ha bie n'obodo Igbo ọ dị mma ọ ga-asụ igbo okereketa o nwere ike ọsụkwa ngiri igbo ka ịghọta ife n'ụlọ ya ọ dị mma anyị ekelela gị eh, ka anyị teke kọmashal brek na-atọ